Ndị nkuzi na-ege ntị na asala chi egbe bere ugobere ya dọrọ n'ihu ihu mma kere onye azụ mma ọ bụ ikoro na-akpọkwa ọzọ anyị nwa bụ ndị na-agbakọta na mkparịta ụka na-ekele ụnụ taa ka anyị si ka anyị nọ ụnụ nọkọ ma tupu anyị agaa n'ihu anyị si ka anyị rịọ ọnụ mgbaghara n'ihi na ụnụ anụghị olu anyị n'izu gara aga ọwụ ihe mere ede ejiri e bee nwee Ah, mana ka ọ dị taa anyị alọghachitekwala dịka anyị na ụlọ nọkọ ndị na-ege anyị ntị anyị chọrọ ka anyị kparịta kparịkọrịa ụbụbọ ka ọ ga-esi dịrị anyị mma ndị Igbo na ndị enyi ndị Igbo n'ọwụwa anyanwụ Naijiria o nwere ọkpara isiokwu ole ma ole ndị anyị ga-ekwutu anyị ga-ebitu aka taa nke mbụ ihe gbasara ọgbakọ a ndị ọchịchị ọdịnala isi n'ọwụwa anyanwụ Naijiria nwere na nso nso a nke ha rịọrọ gọọmenti etiti arịrịọ atọ ka e banyere e, e, ịtọhapụ maazị Nnamdi Kanụ ma nyefee ha ya n'aka Nke ọzọ bụ iwepụ ọtụtụ ọgbachi ọlụsụ ndị agha nọ na mpaghara ọwụwa anyanwụ na naijiria nakwa ka ewepụ aha ndị ntorobịa na ndị na-azọ nzọrọ ndọrọ inwere onwe ha na obodo Biafra na-akpọ IPOB Indigenous People of Biafra ewepụ aha ha dịka ndị a na-akpọ ndị ọlụ ọgbalaga na ndị na-erihe ndị mmadụ ihe ihe ndị ọzọ anyị ga-atụnyekwa ọnụ dịka ewekwa ihe akụkọ na nkụzi Maazị Preston liman nyere n'afọ ole ma ole gara aga nke o jiri kọwaa na obodo a na-akpọ Naijiria na okwu agaghịzi ya na ọ ghọọla obodo dara ada anyị abịakwa leba anya n'okwu Maazị Babagana Kingigwe kwuru e, nke o ji nye ọsa Ihe a na-asị na ịdịkọ n'otu Naijiria anaghị agbagha ya agbagha n'ọwa n'onwe nke n'onwe eziokwu Nke ọzọ abụrụ omume a na nke ala Maazị e, Buhari mere na nso nso a isi na ya agbagharala ụmụafọ Ogoni ndị nupụrụ isi n'oge gara aga ma ọbụladị ndị a gburu egbu ndị dịka Kensal ụwa nakwa ọgbakọ ya na ndị ọchịchị ọdịnala ndị Ogoni mere mere na mmekọ nọ na nso nso a aga m aga n'ihu dịka anyị tinye ihe ndị a ọnụ maka ọ dị ugbu a asị m ahụ m onwe m onye ndị na-ana e, mkparịta Ụbụba abụ ụkọchukwu Austin Okigbo ndị mụ na ha nọ na mkparịta ụka bụ Maazị Ejike Ọbasa na Maazị Keke Odeluga biko tupu anyị aga n'ihu achọrọ m ka anyị nke mbụ ihe a anyị na-ekwu ndị ọchịchị ọdịnala nke ọwụwa anyanwụ Naijiria na ọgbakọ ha nwere na nso nso a nke ha ji rịọ gọọmenti etiti ihe atọ anyị chọrọ ka anyị chetara unu ndị na-ege anyị ntị teela anyị kwuru okwu na-akpọ na-ebeku ndị ọchịchị ọdịnala enwezikwara ndị ọchịchị ọdịnala nọ n'ala Igbo n'ihe agaghị apụ ihe ọzọ ọ dị mma ka ebido n'oge tụwa ewu ojii tupu chi ji ọ rụzie ugbu a ebe niile dịzi ka onye dara nga m dara n'ọhịa tum n'ụzọ ọ bụ na ha echetala n'ụra ọ ya wụ ihe a na-agwa anyị n'ihi na ihe atọ ha na-arịọ dịka nke mbụ anyị ga-emechakwa lebazie ha anya nke ukwuu nke ọma bụ na ha sị ka gọọmenti echichi tọhapụrụ ha maazị Nnamdị Kanụ nyefee ha anya n'aka ka ha mara ihe a ga-eji ya eme nke ọzọ bụ ka ewepụ ọtụtụ ụsụ ndị agha nọ na mpaghara ọwụwa anyanwụ Naijiria na nke ọzọ bụ ka ewepụ aha IPOB dịka ndị ọla ọgbalaga maazị Odeluga ihe a ọwụ ntete n'ụra ọwụ mbọmchi ọwụ ịbọchi ọwụ ịsachi ndị ọchịchị ọdịnala nọ n'ọwụwa anyanwụ Naijiria daalụ m ga-asị nọọ ụmụ Igbo ekpele ụmụ Igbo ka Chukwuza maka a na-asị na Okoti emere ife oji bụrụ Okoti ụmụaka kpụrụ ya n'uzu mmiri kpụrụ ya n'ọkọchị ndị e, ndị igwe na ndị eze ọ dị mma etufesi wee teta n'ụla ma ya iteta n'ụla maka na ya bụ okwu bụ okwu dị alụfa ehe maka na mmiri dị ọ na-eju dọrọ nwa nkịta na ife eji wee kpọfa ndị ndu na ndị nchekwa ndị obodo nyere ọfọ ndị ji ofe Igbo bụ na bụ ndị ndị obodo wepụtaga maka ichekwa anụ Igbo ya bụ ọfọ anụ Igbo dịfa n'aka ee mụ mana fanwa na onwe fa aghọtasịrị ya ọfụma fanwa esorokwu pụ ka ndị otufa na mba ya bụ Naijiria ndị ọzọ si akpa agwa wee etufa si eso ife gbasalụ gọọmenti etiti ya bụ ọ dị mma etu o si bụ na ha e, teta n'ụla dịka isikwu na tata bụ gboo osita dịba mma ya dịlụ gaba na ife a na-ayọzi bụ fam ewepụkwara ọkụ ụkwụ na nyabụ um, ọkụ fatil zụrụ ka ọ were eme gịnị ka fa na-afụ ya fa na-afụ nyabụ ọkụ maka na o nwere ebe ọzọ igbo ga-esi nwee nzọpụta na-abụghị fanwa na onwe fa ịmanye ọnụ n'okwu a maka na fanwa abụrọ ndị na-eso eme ndọrọ ndọrọ ọchịchị ee eh, fanwa abụrọ ndị ga-asị titigbue zọgbue na anị fanwa na-achịkwa ee nke ọzọ bụrụ na mgbe agha abịagonu eh, o wee libe oke libe ọgụ gịnị wee libe onye ọbụla nọkọrọ onwere onye ome gịnị onye mm, ọrapụ ehe to na na-ezigbo ife ka ụdị uche nke m ka ọ bụ eh, maazị Ejike ọ bụrụ na ihe a bụ nchete n'ụra ụra a etetara ya n'oge aka nwere olileanya na nchete n'ụra a nwere ihe bara uru a ga-esi e na ya apụta ee eh, ịgwa gị eziokwu <clears throat> ihe ihe na-eme n'ụlọ bụ ike elee m ji ekwu na ihe na-eme n'ụlọ nke ka m jụdala asị na kansụl ndị eze bụ ndị pụtara kwuo okwu a elee ndị wu kansụla anyị amaala ndị wu eze ama ma ihe dịka obiọha ụfọdụ ee eh, igwe chiri echi n'eziokwu ma katụma Imo steeti anyị ishi nga agafee n'ofe ụlọ gị hụkwa onye 419 chiri onwe ya eze onye nke echi onwe ya eze onye nke eledu ndị wu ndị eze n'ihi na ihe na ndị ihe ji Igbo chiri ihe ewerela omenala mesachisa e nwere mgbe ọ na-awụ asị na ndị eze na-apụta na-ekwu okwu gị gee ntị kwanye ugwu mara na ndị chizuru echizu ugbu a mụ amazidoghị ndị bụ ndị eze nwa ma sị hapụgodo nke ahụ ka ekwuzie okwu e, e, ihe ha tụnyere ọnụ a sị na mgbe onye ji tete bụ ụtụtụ ya mm-hmm. e, aga m asị na ihe ha kwuru dị njọ kama na chi na-eji mgbe ha ji tete o ma ya ma hapụdụla ya mgbe ha ji tete ewu ụtụtụ ya ajụjụ m na-ajụ wụ ka ha gara gakwuru e, onye isi obodo gwa ya dekwe uche anyị agaghị e ha na ya enweghị ọgbakọ ihe ha kwuru ihe ha kwuru ha nwere ọgbakọ nke ha ozi ha jiri ahụ ha n'ihu gbado ochi ha chiri onye isi ozi ejiri na anwụrụ ọkụ o ruola eluigwe ajụjụ m na-ajụ n'ụwa onye ejiri oji ọ ga-azakwa oji ọwụnagodi isi ee ma isi mba ọ ga-aza oji n'ihi na ọ bụrụ na ị nwere nsọpụrụ ọ bụrụ na m jụọ gị ajụjụ inwe nsọpụrụ ebe m nọ ọ bụrụbedile na ihe m jụrụ gị amasịghị gị ị ga-acha m okwu sị m na jidego okwu gị ọrụ mma ọ okwu na-arụ mma ka m ledala anya ma ọ ga-aza n'ihi na onye unu na-eme ihe o nwere onwekwerenu nsọpụrụ ebe ndị chiri echi n'ala Igbo gị na-ekwu nsọpụrụ <laughs> maazị Ejike o ruola ọ otu izu mhm. kamgbe ndị ọchịchị ọdịnala nọ n'ala Igbo nwere ọgbakọ a hmm. wepụtakwanụ arịrịọ ha rịọrọ hmm. anyị anụbeghị dum hmm. anyị na-anụ ụyọm site n'ọnụ ndị na-ekwuchitere ma ọ bụ n'ọnụ prezidentị ndị na-ekwuchite ọnụ ya na gọọmenti etiti eluigwe ka dị mma ya ede gburugburu nke a onweghị ha nọ dịka isi kwuo na onye a o nwere nsọpụrụ nye ndị a anyị jiri jiwe isi anyị kpọrọ ndị ọchịchị ọdịnala Oh, oh, oh! a ghọta na njem ọ jere na Anambra steeti o nweghị dị ntụpọ nsọpụrụ ọbụla ị ọ ga-asị o nwere n'ebe onye dịka Obi Ọnịcha nọ ma anyị ma ama na abịa n'ala Igbo the Obi of Ọnịcha akpụchara akpụ eze onye ọchịchị ọdịnala a sị nnọọ na e nwere ndị ọchịchị ọdịnala nọ n'ala Igbo a ga-esi a ga-eji ya na ihe dịka sọltan. of Sokoto na emi of Kano nwere ike ịmawa aka maọbụ emi of bronu nwere ike ịmawa aka obi nke Ọnịcha mana ha nwoke onye isi ala o hụ ya n'obi o hụkwanụ ma ọbụla dị nkuzi kpọtara ya na Anambra o metụtụhụ onye ọbụla n'ime ha n'obi na ekwesịrị ịkwanye asị ịhụrụ ihe maazị Obasanjo mere na nso nso a ka o jere olu Mm-hmm. Maazị Obasanjo achịala Naijiria gworo abụọ nke mbụ as military head of state nke ọzọ two times dịka onye ọchịchị nkịtị onye ahụ onye a maara amara full star general rụchara ihe niile a lee nwa okorobịa emere olu gaa n'ihu ya jee kelee ya mgbe o jere ịhụ ya gwuoro ya ikpere ọtụtụ ndị mmadụ jiri ya kwuo okwu akọwakwa ya akọwa ya na ihe abụghị na ọ na-eji rubere ya isi dịka onye karịrị ya kama nsọpụrụ o nwere ọ bụ onye ghọtara ihe banyere inye usoro ọdịnala nsọpụrụ mm-hmm. mana Maazị Buhari egosighị ma ndị ma ya ma onwe ma n'onwe ya ma ndị dutere ya du ya na-agagharị mm. ma ndị lere ya ọbịa enweghị nke gosiri na ha nwere nsọpụrụ nye ọdịnala dị n'ala Igbo mm-hmm. ije si biko ị ga-eje kpọtụrụ onyeisi ọdịnala n'ala mm-hmm. Maazị Maazị Odeluga mba ife ikwu dịka efifie ee mana fancha bụ nsogbu dị n'ala Igbo maka na iji afọ ọbịa lotekwanụ na ọ nwere ndị Igbo jee nata ya meshọment hmm. wee chọta telọ <laughs> wee kwalịa isi agụ uh-huh. mana onye ọgbazife n'uche na ịkọwalịa etu ọnọdụ anyị si dị bụ ndị Igbo nya bụ ife anyị na-asọpụrụ ana etu anyị si eje ana ee eh, atụrụọlịa na n'elu afụ na ọ bụrụ na ijerọ na ọ na-abụ onye bịaba eze onye batawa n'obodo oje kene eze na ọ na aja eje ọ na-ana anọ kenekwa eze uh-huh. ee mana ọ nwere ife dị na ya na-abụrụ na-etu omenala anyị si dị fama akọwara ọrịa nke afọ oke si wezie na ike na pakọwala mana nyanwa dịka m o si akpa agwa wee na-asị ike na nya ya emie em n'uche m emfe kwesịrị m um, ịnabata ya ee bụ ikwe ka ọ bịa m ije mm-hmm. ee ma gọvanọ nke pukwurunu wee jee zutie wee gba ndị ọha na eze jee na-emere ya spi fancha bụsi ngatọ dị n'ala Igbo kịta maka ọ mmadụ kwanyere onwe ugwu ewee mm, ewee kwanyere ya ugwu nke afọ onye a bụ oife mwute oife mwute maka ọ bụrụ na ndị mgbe ọ bụ ndị ịjọ ka ụdị ife adaba dakwasa ama m etu JP Clark na ndị ọzọ amịmabọ niile na ndị eze na ndị ndị ọchịchị ana omenala ndị ịjọ na ndị mm, ụmụnna anyị nọ n'ikpere mmiri etufasi fasi wee jenyem ije na Abuja ewee raa dọkụgbọ ehe maka na ọ mmadụ si na onye a bụ nwa ya maọbụ na onye a nwanne ya obodo e wee megịrị tọpụrụ onye ọ bụ maka na ife ife anụnwa pụta ọya bụ na okwu afa kwuo na ọ bụrụ ndụ sụrụ oyibo si na ọ dị milimios mm. <laughs> ịma na ihe ihe na-arụtụ aka eh. anyị na-ekwu ọ bụrụ na o nwere ike ha gwara ya ya si na ya ma mee o nwere ike ya bụrụ na ha agwahụ ya mana ma gwara ya ma agwahụ ya mhm. onye ọ bụla na-achị ọchịchị na Naịjirịa ghọtara omenala ala mara mhm. na ị na-eje n'obodo ọbụla mm-hmm. ya na onwe ya mgbe ọ na-aga n'ugwu awụsa ọ na-n'ebe ugwu ọ na-eje ahụ emia mm-hmm. gịnị mere oge mgbe ọ na-abịa ebe ndị ọzọ mgbe ọ na-aga na mpaghara ọdịda anyanwụ ọ na-eje ahụ ni ọ na-eje ahụ ọba e, of Legos mgbe Benin gịnị mere ọ ga-eji adị iche n'ala Igbo mana ihe a oh. ndị na-aghọtahụ ya ọ ọ dịkwa ka gasị na a na-ekwu ụka ka anyị kwufere ụka mana ihe a o nwere ike ọ dịghị ka ihe siri ọwụ ihe dị oke mkpa mana ilee ya anya n'ihi n'ihi na ihe a bịara imetụ aka na ihe atọ ndị ndị ọdịnala a na-asị ka emere ha hmm. asị ekele ekele ihu asaa inye agadi nwaanyị aṅụrụ ọkpọọ gị jụọ ya ihe gwụrụ ya eze mgbe ị hụrụ onye bụ onye isi ala na-enweghị nsọpụrụ n'ebe ndị bụ ndị ọchịchị ọdịnala nọ hmm. ọchịchị ọdịnala si na mpaghara otu akụkụ obodo hmm. mere m ji ajụ ajụjụ a sị ke ndị ndị ọchịchị ọdịnala abịaziri anyị etetala ha n'ụra dịka maazị njụrụ maazị Ejike Ọbasi nke a enwere olileanya dị na ya o nwere ihe ga-esi na ya apụta mana n'eziokwu eziokwu ọ dị m ka ihe anyị na-ekwu ebe ahụ na na nwoke enweghị nsọpụrụ nye ndị ọchịchị ọdịnala nke na kemgbe ha nyere ha si ya mere anyị ihe atọ ndị a eluigwe ka mma ya dị egwuregwu eji ole nne gị kụkọrọrọ anya anụbeghị ụkpọrọ ya anya anụbeghị ụkpọrọ ndị na-ekwuchite ọnụ ya ọ zabeghị ihe ọbụla ebe ọ na-azabeghị ihe ọbụla ebe ọ na-enweghị ike ije na be obi rubere ya isi ọ dị gị nnọọ ka ọ ga-atụpụrụ onye ọbụla ọnụ n'ihe atọ ndị a maazị eji hmm. ndị bekee si it takes two to tango um, enweghị m olileanya na ọ ga-eghe ha ọnụ nke a uche mụnwa enweghị ntụkwasị obi n'uche m ọnụghị ihe ha hmm. ka ahụkwa enyi m nwoke chiri oji azọ mba na-abara agụ hmm. enweghị efe na ajụjụ ị ga-ajụzi wụ echere m na a e na-esi n'ụlọ mawa mma wee ndị ọchịchị a ndị ee eh, ndị ọchịchị na-anọchite ọchịchị n'ala Igbo pụtara kwuo ihe a ha were ire ha bụ eze ha ọnụ hmm. n'ihi na ọ gafeele mgbe m e, e, a na-agba e, asị agha egwu ebidobeghị mgbada abịa wụdi okwu ịla hmm. anya ọwụna ya ha kwuru dị njọ kama ha were ihe ghọta na ihe ị na-ekwu na-aga Abuja enwe onye na-anụ ya ọ bụrụ na ha chọrọ ịbara Igbo uru ha chọọ ihe ga-eme ala Igbo taa taa hmm. n'ime ala Igbo n'ihi na ọtụtụ ihe na-eme n'ala Igbo ji eshibata mana anyị nwabụ ndị Igbo bi n'ala Igbo enweghị ike ịma ka anyị ga-eji chekwa onwe anyị n'ihi na n'etiti onwe anyị ọgba aghara adị mhm. ọ bụrụ na iwu eze obodo otu ọbụla ishila dị a nka m chi ebe a wefe aka wụ naanị ndị eze ndị isi ndị ụka ndị mara n'ịgụ akwụkwọ ndị nọ na e, gọọmenti o ole mgbe onye ọbụla ga-eleba anya n'ụlọ ka a tupu oke tupu oke ifo atapuola anyị ngịga maka na ihe a na-aga a na-achụ ya ebe tere aka eche e na-echi n'ụlọ mara mma pụrụ echi ọ dịla oke mkpa ka anyị mara ihe e ga-eme ala Igbo ka ọ daa jụụ ndị butere arụrụ ala ka mara ka e ga-esi wepụchaa ha niile mgbe ahụ unu chekwata onwe unu ji ndị iro unu na ebumnuche ha na-ege etisa ala Igbo bụ ihe ele anyị pụtara ah, ọ dị ka bekee eh, eh. akpatụla maazị Ejike Ọbasi aka <laughs> tupu ya alọghachite maazị Odeluga ịma na ihe a na-ekwu ọ dịka a ga-asị na a na-akọtọ ndị ọchịchị ọdịnala hmm. o teela anyị kwuwere ihe a dị onye ọbụla tete nọ n'ụra hmm. ndị ọchịchị ọdịnala wu ndị kwesịrị ịkpọku ịkpọ oku eleghị anya ma ọbụladị ịkpọ ndị ndị ndu na n'ụka dị ka anyị tụkọta n'isi mara ka eme ihe ka a ga-eme ihe a onye ọbụla laa n'obi ya hmm. tụrụ isi agụ buru ụdụ n'aka na-agagharị dịka si ifo dịka gasịrị na ọ gbasara ya mana ugbu ọ gbasara ha na nso nso a ka ha jere ọgbakọ ndị nke nọ na steeti Imo jere ọgbakọ mhm. eh, unknown gunmen mhm. bịa gbagburu ụfọdụ n'ime ha ya rụzie mgbe ahụ ka ha ga-etete n'ụra mana ajụjụ m chọrọ ka ihe otu ihe m chọrọ ka anyị lebatụ anya bụ ndị a sị tọhapụrụ anyị Nnamdị Kanụ n'ọgbakọ ha na ihe ha si ka e meere ha ha ekwughị dị ụlọ tọhapụ ha ekwughị ihe ji ya eme ma ọ bụrụ na atọhapụrụ ha hmm. atọhapụrụ ha Nnamdị Kanụ ha ga-egbu ya egbu ha ga-enye ya ndụmọdụ tị ya iji na aga agazila ya ha ga-ele ụdị olee ihe ha bụ ebumnuche ha ọ tọhapụrụ anya ya ka unu ji mee gịnị

ma ifefa ga-eji si terapụlụfịa ya mana onwe nke ha kwuru ee ee mana ifefa tụfa tụpụkwala ya ọ dị nke atụrụ ya n'alụ akpabazia ewee ikwube isi wee na-asị na ife anyị ga-eme ee na ọ bụrụ na ọ baa anyị n'aka ee mana ifefe na-asị na ọfa bụ ndị nna ga-adụnwu nwafa nwoke ee ka ọ wepụ anyị senata aka ee maọbụ ino mana etu o si si dị eh, maka na fawa na onwefa nwee kawasi debe onwefa na ụdị enwere ike ịjụ ịchọpụta eh, fawa inwe ntụkwasị obi na fawa nwee ike ịfụ nwife ime nwife dị na ya eh, maka na mbụ na fawa jụ ikweta na onye a bụ nwafa mana ịma na n'anya ndị ugwu na ọtụtụ na mmadụ dịka ya bụ onye isi ala bụ Buhari na ife niile bụ Igbo bụ IPOB mm-hmm. ya bụ onwero ife dị iche a nyanwe na onwe ọ na-anya n'akụkụ ndị be anyị ife ọ na-afụ bụ Biafra maka na o so na ndị so wee wee bido ọgba aghara nke Julaị 29 1966 eji wee gbulie ndị Igbo bụ ndị ọchịagha ndị Naijiria tụnyelụ nnukwu ego n'isifa ịzụfa n'ife gbasalụ um, ife ịnụ ọgụ na ichekwa obodo o so na ndị melụrụ ku afọ soro na ndị nụrụ ọgụ ya bụ kamgbe o ji wee e, anụsịkwa anya bụ ọgụ ọ na ndị suprim Military kansụl na na mgbe gọwanụ na-achị so na otego otego ọchịchị bụrụ onye eto wee na-akapị ọnụ atụmatụ niile eji wee debe igbe basanọ etu esi wee na-ewu anyị ya bụ na nya nwere onwe onwere etu ọzọ si afụ anyị na-abụrọ ka emetọpụ ife emesịrọ n'agha ya bụ na onye ọbụla bụ onye na-achị achị onye ndu na igbo ọ bụrụkwa onye na-enegharị ada onye na mmadụ ga-akpa nkata ọ bụrụ mmadụ ya na mmadụ na-akpa nkata ọ fanwa onye ọbụla ga enwe nte onu maka na ọ m um, ayọgo biko atụgọbago onu na-asị ike na ndị ka e, e, e, anyị nọrọ ndị ndị eze na-asị ka ndị gọvanọ na welgodiva na-aga n'ọkavara akpanyabụ nkata ma unu afụgo na nwere ndị gọvanọ okwu ọnụ n'okwu kịta ọnụ onye ọbụla ga-eti ibezi ọnụ maka na ọ bụkwa onye nwoke be anyị so na wọtadọmpas gari na ka nụrụ onu ya kpanwa na onwe ya tụkwasị iwe ekpente kwuo wee kwụsị ike ma ọ bụ jee ṅụta ndị ọzọ ndị ọzọ bụ ụmụnne ma ọ ka ha bụ ndị na-achịkwa obodo bụ ndị eze na mba ụwa ụba mba ngalaba naijiria ndị ọzọ nwụta ha wee soro wee sị fafa soro ha tinye ọnụ n'okwu a maka na ife na-akpọrụ na aba elugo Port Harcourt na ife na-eme n'Enugu nọzikwa na Makọdị ịghọta ife na-akọwa e, maka na ya Asaba na Ọnịcha to na onwere na nya bụ ofu aka alụta mmanụ afọ na ozugbo ọra ọnụ na ife na-eme na n'ala Igbo abụrụkwa na ọtaekwa aka ee bụ ọ gbasago ebe niile maka na ife a na-eme n'ala Igbo agbara aka maka na anyị ekwubugo na ofu program anyị enekwa anya na ife adịkọ ife zuru Naijiria ọnụ maka na etunye bụ ife si eme na be anyị bụ ana Igbo ka o si eme na mba ndị ọzọ ọ bụ fanche ichesịa na ụdị etu ha si eme apụtasị na ndị amara ama ọnọn gọọmenti ọnọn gọọmenti ọ ya wụ n'isiokwu maka na David Umahi dịbụ mhm. gọvanọ na-achị Ebonyi pụtara kwuo na ndị ya bụ ndị unknown gunmen na ha bụ non gọọmenti na ama ha n'ihi na ha bụ ụmụ anyị anyị hmm. na m na-asị ọ bụ na ụmụ anyị enweghị echiche ịghọta na ihe a nọ na-ama mkpemkpe anyị ekwugogo ya na ịkụrụ ebe ọtụtụ oge na ihe a nọ na-ama mkpemkpe na ndị na-eme ihe abụghị ụmụ Igbo ọbụladị ịhụrụ ojo ihe dezipụtara na vidiyo keta ndị agbagburu ụmụ Fulani mgbe hmm. na-akpagharị na-eme mkpamkpa na-achụ ndị ndị polisi na-asị na ha bụ ndị unknown gọọment ruo mgbe agbagburula ha o ruola o nwere nke ọzọ ndị uwe ojii gbagburu ha na otu ndị ọnnọn gunmen gbagidere gbagide agbagbu otu n'ime ha ka mhm. kwupụ ya mmọnwụ o ji kpuchie ihu ahụ na ọwụ onye DSS mhm. a na-ajụsị gịnị bụ ihe a bụ a na-akpọ unknown gunmen ndị unknown gunmen a ọwụ aka gwara ya mhm. abịa omee n'ala Igbo asị ọwụ ndị IPOB unknown gunmen abụrụ IPOB omee na ọdịda anyanwụ unknown gunmen abụrụ Oduduwa agitators omee na North East unknown gunmen abụrụ Boko Haram omee na North Central na nọt West unknown gunmen abụrụ bandits mana ihe m na-ajụ ndị mmadụ wụ ọwụ anya na ha ahụ na otu otu ndị a si eme mkpamkpa ha yiri otu mm-hmm. mkpamkpa kpara n'Imo oge a agbara ụlọ ndị uwe ojii ọkụ oge ha tọhapụrụ ndị mmadụ na ụlọ nga wee otu mkpamkpa ahụ kpara na nso nso a na Ọyọ steeti mm-hmm. otu ihe ahụkwa otu oke aka ahụkwa oyiri ya mekwara na eh, West mee na Sokoto mee na mm-hmm. Nasarawa mee na Zamfara m na-ajụzisi eh, unknown gunmen a abịa n'ala Igbo ya wụrụ IPOB abịa na North Central ọ bụrụ bandit na north west abịa na north east ọ bụrụ boko haram abịa na ọdịda anyanwụ ọ bụrụ oduduwa m na-ajụzisi mpaghara ndị a niile ha na-agbazi izu mere na mkpamkpa ha ji eyo eyi otu mhm. ka o nwere aka ọzọ ọzọ na-eme ihe a n'ihi na anyị ekwuola ihe a n'oge burata anyị nọ chief of army staff o bidoro n'ihe a n'afọ 2018 kemgbe mhm. anyị were ọdịka ọ na anyị na-ekwu ihe anyị na-edoghị anya anya this mhm. intelligence report has been issued over and over and we have reported it here over and over ya mana ọ ndị mmadụ ịjụ ajụ maka na nsogbu dịnụ bụ ndị na-achị ndị nọ n'isi ana Igbo mansị na na famụ ifefa na-eme maka na fara edebe ọnụ ma ọ debe arụ dịka ndị ọdachi dakwasa fa akọwalụ ndị obodo ife a na-akọwalụ fabụ bụ dịka ndị bụ isi nche obodo maka na edoburu na ndị uwe ojii Igbo ndị ndị nyocha ndị sekuriti ga na-akụwa mfa ụdị ifefa na-anụ maọbụ ụdị ife na-emenụ ee mana ihe elokwo na ndị na dịka ndị politishan bụ ndị na-ama etu esi ayọta vootu nafa ndị na ntịfa dị n'ala ndị na-atọ ntị na mpaghara ala Igbo niile maka na ụdị ife a bụ ee na onye ọbụla tọọ ntị n'ala amalụ ife ekwe na-ekwu maka na ọ gbaziri ngharị kafe siroma na akpamagwa agwa adụrọ ka ife na-eme be na ọdụrọ ka ife ndị na-eme hmm. ana etu ndị anụnwe si akpa agwa na ọ karịrị ụdị ife ndị Igbo pụnugo maka na onwero n'ime ogbugbu niile a na-egbu ọ bụrụ ori ka ọ dakịa ị bịa ya sị na na ndị a bụ ndị abandị egwu maọbụ ndị oduchi egbu mana ife ị ga-afụ na ife eji eme ya bụ ka emenye ụjọ ya weta ọgba aghara ka eweta nsogbu eh, mana ife ị ga-ekwuzie ntị ọfụma ịchọpụta na onye ọbụla na-agọ agọ eh, mgbe ji wee kpọba bụ eri ọnọ gọọmenti nke a gosi na fama bụ ndị niile bụ ụdị ndị na-akpụ ụdị agwa kama na ndị asị na fa amarụfa ka efe mezi na unu amarụla fa agbago arọ mgbe fa nọzi bụrụzia nwadan n'obodo iwe gbalfa ọ gbagharị mana ume ka anyị na-asị ka anyị gbaa ndị igwe na ndị eze na ndị ọchịchị ọdịnala ọwafa ka ọ dị eli na-eti mkpu ụkpọ dịka ndị akpọrọ nna na nne n'obodo ọfa ka ọ dịrị ịdị na-eti mkpụkpọ raanụ ndị politishan na ndị afọ bụ akwụna na ife nkwụgbata ka ha na-aṅụ ee fa agaghị ekwughị aka tii na ụfọdụ ndị igwe na ndị eze mana ọtụtụ n'imefa bụ ndị aka ji akụ ndị nwe onwefa enwere ifefa na-ayọ fara ayọ kọntrakt ndị afọ kwupụrụ ana ka enwezida ndị nọ ndị Igbo ga-ekwupụrụ ana na-etie mkpụkpọsị na eberebe na egbukwọ ee na ọkwa ka e egbe kwuru ji wee dị mkpa na egbe si na nnekwu ọkụkọ na-ekwusi na ife eji etikwanụ mbụbọ na egbe bururu nwa ya abụrọ ka ọ raara ya nwa ya n'ọka ụwa nụrụ onu ya maka na kịta ife anọzikwa na ya bụ na ọ bụ na anyị etipụrụ mkpu fewere anyị taa atụ ọjọọ mana ọwụ ya wụ isiokwu anyị e e ji n'aka kemgbe afọ ole na-asị na okenye a na-anọ n'ụlọ ewu amụọ n'ọbụ mm-hmm. maka na udele ji si na ekpere ya bụ ka ndị okenye anwụnawụ n'ihi na okenye nwụọ ụmụaka ata isi kedu ka a ga-esi nọrọ na mmadụ mmadụ na-eme mmụọ mmụọ ihe ahụ ihe na-anaghị ekpe m nghọta ọ ya mere m ji ajụ ajụjụ a ncheta n'ụra ọ bụ eziokwu isi na mgbe onye ji tete n'ụra bụ ụtụtụ ya hmm. mana onye tetere n'ụra mgbe ndị mmadụ jecharala ọrụ na-alọta alọta gịnị ka ị ga-arụpụta ị ga-arụzi ọrụ ka gị na mgbede mgbe chi mgbe anwụ dalayọrọ ọ bụ mgbe ị ga-eji arụ ọrụ Plenty say you be giant, you be giant for your pocket. If you only fight for your pocket, for your pocket. October 2020, something happened with the government. That say we forget for where? Mm, for Zimbabwe, by the way. Man, I tell ya, I know they move that way. my sideways. Might no come niggas ihe a awụkwa na m ga-asị eh, ndị na-asụ Igbo na-asị better late than never mm-hmm. ee eh, better late than never mana <laughs> enwere e mgbe ọ ga-adị late onwezi ihe eji ya eme mm-hmm. n'ihi na ka ọ dị ugbu a agbachiela nkịtị eh, e were ndị ntorobịa isi mpaghara ugwu nke ọkacha mgbe enwere e EndSARS mgbe enwere mm-hmm. covid lockdown a na-afọ na-afọbata anyị na-eti mkpu na-akwụsị lekwanụ ihe a lekwanụ ihe anyị nọ na-ekwu okwu ya kemgbe kemgbe 2019 na ihe na-abịanụ onye ọlala anya anyụ ụgbachi nkịtị mm-hmm. ka gasị na ụnụ na-eti mkpu ihe ụnụ na-amaghị ihe ụnụ na-amaghị isi na ọdị mana ọ mm-hmm. dawala ugbu a anyị ahụ na ndị a na-agbagbu ndị ka gbagburu taa onweghị nke ewu onye Igbo mana ha wụ unknown gọọmenti a sị na agbagbughị ha gosi ha emechaa agwa anyị nọ ndị IPOB nke na-ewukwanụ m iwe a sịkwanụ ndị IPOB nwa mechitụkwanụ n'ọnụ mechitụkwanụ n'ọnụ ọwụ ihe niile mmadụ ọhụrụ ka ọ na-ekwucha ọwụkwanụ ihe ị chọrọ ime ka ị ga-ekwucha a na-ekwu na-ekwugide ekwuola ugbu a na aga o ruola nke na anyị amaghịzi mgbe IPOB kwuru okwu na mgbe ndị iro anyị kwuru okwu nke a sị na a ga-enwe ma um, atọhapụ maazị Nnamdị Kanụ ọnwa Nọvemba Disemba a ga-agba abalị anọ na a ga-enwe sit at ihe ruru otu izu anyị hụrụ ya na WhatsApp anya ma onye kwuru ya onye dere onye onye o nwere ike wụrụ ndị iro anyị na-edepụta ihe ndị a hmm. ka ọ wụrụ ihe a ga-eji were Igbo gbuo ihe ikpere n'ala tie Igbo ikpere n'ala ị na-agwa ụmụnne anyị ndị achị ha nchịtụ na ọnụ unu ekwuzila you are playing into the hands of the DSS and the Nigerian military intelligence ewere ụnụ na ụmụnna ụnụ na-echi ha ikpere n'ala maazị ndewo ọ dị m ka n'ụzọ emeela gị mkpamkpa teknụzụ <laughs> ọ igbo gharị ọ gbakwara m gharị mm-hmm. achọrọ ah. m ka anyị leba tupu anya n'ihe a nke ọzọ njem a na mmekọrịta anyị hụrụ na nso nso a n'etiti onye isi ala na ndị ọdịnala ndị isi isi na n'Ogoni ha jere ya na-akpọ kọt visit ga-ahụ ya hmm. o teghị aka ha hụchara ya Um, onye isi ala pụta n'ụbọchị ị na-eso ya nwee pres kọnferensị kwuo okwu dị na ya na-agbaghara a na-asị na ị na-agbaghara ndị ị na-agbaghara ha metere gịnị iji agbaghara ha unu jiri gbuo ha n'isi mbido ma na-agbagharazi ha <laughs> mana ka ahụ dịwakwa mana ihe ihe ọ na-ekwu na a na-agbaghara ndị ogoni anabata na ya hmm. ọ ha nwa jere njem nyechaa ya onyinye si na ha na ya na-enwe mkparịta ụka nne ya sị ka anyị cheta wulitere ụmụnne anyị maka na a na-asị ihe a na-emenụ onye na-ele ya anya asị onye ndị iro gbara okirikiri na-eche ndụ ya nche mhm. nwoke a bụ onye isi ala lechara anya anya kwụ anyị a dot in kwuo ya na mgbe o kwuru okwu ahụ na na ọ dị ugbu a na ndị Niger Delta enyela ya obi ike na ugbu a na agha daa na onwe mmiri ga-apụtara anyị Igbo e si enwere ndụ hmm. anyị abịa hụ ka ọ nọ n'elu ya na-ewepụta usoro a mana ọ dịghị m ka anụbeghị m ma ọbụla ndị politishan ndị ndọrọ ndọrọ ọchịchị maọbụ ndị eze ọdịnala maọbụ ndị iwu ndị ụsị na ha bụ ọkachamara lebara n'anya si ihe a nwoke ha mere si na ọ na-agbaghara ụmụ ogoni na mmekọrịta ya na ndị ọchịchị na ndị ndu ndị ogoni na-emekọrịta na nso nso a ọwụ ya wụ dot in a circle ahụ ọ na-ekwu okwu ya n'ihi na anyị onwe anyị anọrọ na na-azọ anyị na-azọ anyị azọtabe ute anyị azọtabeghị ala anya na-azụ ute ụzọ isi eme ihe a ndị anyị na ha so na-agba ọsọ ahapụla anyị ọ ọwụkwa na ha na onwe ha na ọ ga-adịrịla ha mma n'ihi na ka ọ dị ugbu a ọ dịghịra ha mma mana ọwa otu a ọwa ụzọ a ka nwambe si apụ ndụ maazị Ejike anya awụ igba ajụjụ ka eju ka m rugodo ụzọ ketere mmadụ niile na agbata obi onye agbata obi onye bụkwa nwanne enweghị ihe emegidere e enweghị otu e ga-esi megido kporo ala Igbo bupụgabuga dọwa ya ebe ọzọ enweghịkwana ihe emegidere pụta kpochaa Igbo Igbo agwụ anyị na ndị agbata obi anyị anyị bidoro bụrụ agbata obi tupu enwee ihe a kpọrọ Naijiria Naịjirịa anyị na ha ga-awụkwa agbata obi ebighị ebi ka ebido ebe ahụ alụọla agha Biafra ihe mere eme ma ndị Igbo na-asịkwa agbụchigbo ya mụrụ akụ ka a agha Biafra emeriri Biafra 1970 ruo taa 2000 and 2021 ma ndị meriri emeri ma ndị emeriri emeri afọ a ọtụtụ ndị agbata obi anyị wu ndị na-echebu uche emeghela ọnụ kwuo ya anyị ma ihe na-abịa anyị ghọtara ọgụ a na-alụ anyị ịnọ ebe anyị nọ onye onye a na-abịa na-asị gị agbagharala ndị nkom dịka isiju ele ihe ha mere na na-agbaghara ọ gala yọọ ha mgbaghara maka ndị ogoni na ndị ihe niile e gburu n'ugwu Awụsa mgbe a na-agba ọsọ ọ wụ naanị ndị Igbo ka e mm-hmm. oge ahụ onye ọbụla si na mpaghara ọwụwa anyanwụ mpaghara ọwụwa anyanwụ unu niile wee nyamara. ka e gburu ele ha anya n'azụ n'ụlọ m taa aka nwere akwụkwọ Eastern Nigeria eh, eh, Broadcasting Eastern Nigeria News wepụtara echechara foto ndị e gburu ma ndị e merụrụ ahụ n'ugwu Awụsa 1966-67 Ibibio noe Efik eh, noe Ejọ noe Kalabari noe enweghị onye ihe a na-erughị ọ bụrụ na tata mmadụ ga-abịa daru unu eze unu ezuzuru n'ihe ọ na-ekwu ee eh, ọwụ m ga-anapụ unu iberibe ma ahapụgodo okwu ahụ wee bịazie aga m asị anyị nwabụ ndị Igbo ahụ na Buhari ma ihe ọ ga-emechi ọnụ n'ihi na anyị ewerela aka anyị na-alụrụ ya ọgụ nke lee ihe na-eme n'ala Igbo taa unu pụta unu asị anyị nwere Biafra lekwe ndị niile nọ Biafra gị na ha ọ kpakwara akpa ịchịkọrọ ha niile chịbata ọa dee maapụ na-eji ụwa niile ma na akpaghị ya akpa ledala ihe na-eme n'ala Igbo taa ee ụnụ e, si onye ọbụla apụtala eji nwanyị pụta ighe akara na atụtụrụ akara wụba na gọta nwoke ebe a na-atụtụrụ ya gbagbuo ndị agbata obi unu ha chọrọ ịnọ n'ụdị obodo ahụ hmm. ya wụ na ịtụle ihe ụta nọ ebe niile enweghị ebe isi lee ị na-agaghị ata mmadụ ụta ihe m na-ekwukwe bụ na emechaa hapụchakwa ozi ọ gara hapụchakwa maka otu a anyị na-ebe akwa n'ala Igbo na ndị na-azọ ndọrọ ndọrọ ọchịchị n'ala Igbo na ọtụtụ ndị nwa awụ ndị e, dị omenala obodo ọtụtụ n'ime ha bụ e, e, e, akwụna ka ha na-agba n'ihi na agụrụ akpịrị ihe na-ebu ha mana ọ bụghị naanị n'ala Igbo ka ọ nọ ọ nọkwa mpaghara ebe ndị ọzọ niile maka na ị gaa enwere ọtụtụ otu dị iche iche enweele mgbe anyị nọ lelee ee amam news channel dị ha ahụ kpọkọrọ ọtụtụ ndị bịa tụnye ọnụ n'ihe gbasara ee ọganihu obodo ma Naijiria ọ ga-ekwekwa obibi ọtụtụ ndị kwuru kwuru okwu kwuchiri okwu ike na adịka a ga-apụtawa na Naijiria ọkwa ebe a ọ gara na-asị na ọ gbagharala ha ya wụọ onwe ihe niile mmadụ nụrụ ga-ege ege ntị ma ndụmọdụ onye nyere m ike ịdụ ọdụ n'uche mụnwa anyị nwabụ ndị Igbo ihe abụọ dị mkpa na-aga anyị ga-ebu ụzọ mejigodo ala Igbo mejigodo ala Igbo a ga-ebu ụzọ zọta ala tupu gị kwuo okwu ute ị ga-atọ na emechicha ala Igbo unu ewere nwayọ gakwuru ndị agbata n'ihi na anyị na ha awụ anyị lụkọwara anyị lụwara onwe anyị kemgbe kemgbe kemgbe eh, enweghị mpaghara ọdịda anyanwụ ị ga-asị ị gaghị aga hụ e, nwaanyị onye Igbo alụ alụ ebe ahụ ma ee nwaanyị ha ndị Igbo na-alụghụ ya bụ na ihe jikọrọ anyị karịrị ihe na-ekesa anyị nọọ ka e were amamihe na obi umeala emezi ala Igbo emezi ọdịda anyanwụ ma marazie ihe a ga-eme obodo ahụ ya no maazị ọbasi okwu dịka efifie okwu dịka efifie mana ife ọzọ dịka nwanne ya bụ mma ka anyị si wee lu ebe anyị nọ kịta maka na eziokwu na anyị na ndị ogoni ma ndị ijọ ndị ibubie ndị efike ndị ogodia ndị kalabari ndị Eh, mgbani eh, fancha ụmụnne ka anyị na-eme nwanne na-eme ọgọ na-eme enyi gboo gboo rio tupu ebu eh, ndị ọcha wee bịa bekee bịa kama na ọ nwe ofu ife ndị malite ọnwa agwa fapalụ na-achọ ịpụ maka na ọnụnọ na n'obodo anyị bụ n'ala Igbo na mpaghara nke Naijiria nke bụ fawa. kpokọbazili etu a ha si wee debe anyị isi etu esi debe anyị isi na fawa bụ ka Igbo na-eke ike wee malụ na ofu ifefa ga-eme ga-abụ ka fa chọọ ụzọ e ga-esi mee ka ike Igbo danata n'ebe ka ndị Igbo maka na ndị Igbo nọ na-achịkwa mpaghara Naijiria niile malụkwanụ na NCNC afọ nke Zik bụ onye isi na onye bidorie bụ e, Haba hmm. e, Macaulay bụ nwa nwa e, ajai Crowder bụ onye wetara ozi ọma n'ala Igbo o wee wee si Ghana rue mgbe Zik si Ghana nata o wee mee sekretrị mesịa ọ na mgbe ọ na-anwụ o wee ralụ NCNC ti n'aka NCNC bido n'ugwu gbada n'ọdịda tinye na mpaghara anyanwụ gaa n'ọdịda anyanwụ ndị niile sonu bụ etu e ga-esi gba mbọ ka ndị ọchịchị nchigbu Briten wee na ndị Briten rụzie mgbe fa na-achị ịpụ onwe nwoke a na-akpọ Wilkin e wee kpọọ ya si ya biko na ndị a niile bụ ndụ na onwere ndị na-atụ egwu na enwe indipendensị na ndị Igbo na ndị Igbo ga-achakpụfa na ndị Igbo ga eji gbuo oru na ndị Igbo ga-analụfa anịfa na ndị Igbo ga-achịgbufa na ndị Igbo ga eburufa kwapụfa na anị fa nakọlf niile fa ji wee nwee wilkins kọmishọn ọ na wilkins kọmishọn n'afọ ka ha na wee na-akọwa alfa na ọ dịka e, anọ nke unu na ọ unu na ndị igbo anyị anọ a na-atụkwa egwu onye ọbụla wee kọba tọsọ nke ndị igbo mere na nke ndị igbo emere ya ya bụ okwu kasa na ana ya bụ ndị ogoni na ndị ọzọ ndị ijọ na ndị ogojo na ndị ebibio na ndị efik famakwa na anyị ncha bụ ndo n'ofu ugbo bụ anyị o ncha n'imefa afụkwugo emeleme ndị Fulani maka onwere onye gasị na ya elitere na ya tọtara na kọnkri ha nyere ha ka ha lie bụnadụ ndị fanafa so wee nụso agha ọgụ na mbido mana onye ị na-asị ya nna na agadi nwaanyị daa nda na-abụ ndaada na-aba agụọ ife obunu okpo ọnụ ha na-asị mba na ndị a fama dịka ọka ha mma karịa unu nwa ọbịa nwe nrụ onye nya na ndị Igbo nọ n'okwu ma na-ekpe ikpe n'ụlọ ikpe na-asị na igbe bịa be ha wee chụọ ha nara ha ana onwunwe ruro na histri ịchụ onye chụ onye gwa m ndị anyị na ha na-azụ ana ya bụ ndị obodo anyị na ha na-azụ anị ma ndụ anyị bịa chụsaa gwarikọ ọbịa ha nọlụ obodo ọbụla elu lụ ọ bụrụ na onye Igbo nọ ebe afọ omene ọbịa bụ onye abịagbuni ya ogolo ana bụrụkwa ezigbo mmadụ na-akụzilụ ndị afọ izi ama na-esoro wee na-edozi obodo maka na ebe onye obi ka ọ na-awachi ya bụ na ọ dịkwa mma na ndị ogoni ee eh, fanwa ee eh, alachagokwanụ ya bụ ụtọ ọkwụfa ma ebe ọ na-egufe mana na egwu egwu ji ọtụtụ ndị ọzọ nọ na Naịjirịa na mgbe ọbụla Fulani kpọrọ okufe aza ndị Fulani ghọtakwuo ya na ifefe na-agwafa bụ na unu na Igbo ama mmekọnwụ kama unu bịa ka anyị na unu mekọọ maka na eziokwu ka unu kwuru ifefe melụ ndị ogoni onwero ndị ọzọ emegole na-abụrọsọ ndị Igbo ha lụrụ n'ogoni ọbụrụ sọsọ na-egbu Sara Wiwo na ndị niile bụ ndị isi ndị ogoni ma akwụkwọ na Sara Wiwo so na ndị kwanyelụfe ukwu e wee nụso Igbo ọgụ o so na ndị ọganaize etu e esi wee dulu Hausa na ndị Fulani wee dubafa na na Krik wee bịa wee dị ụmụ Igbo gbusaa na pọtakọ ya bụ na Port Harcourt da fanwa nwa aṅụrị ya iche mana ọfanwa ọtụtụ n'imefa nọ mba Europe ụfọdụ nọ amerika dịka ndị refuji maka ha gbara ọsọ ndụ ndị United Nations wee bupụfa ụdị ife emere ọlụ ndị Igbo marụkwanụ na Biafra na ọ nwere onye Igbo ebupụ na ọ bụ refuji maka na ndị United Nations si na na ọ nwere onye Igbo bụ refuji na ọ nwere nke si na mba mba Naijiria wee pụọ baa mba ọzọ mana ka e ka Igbo na-esi mba mba ọzọ Cameroon mechiri ụzọ ndị kedu ebe ọzọ anyị ga-esi gbaga ewee kpafado anyị ndị ogonifụ ife eji esokwufa ụkafa fakwudolufa ada ama ama maka na fanwa na-akwado maka na ndị anyị na fame ike ọgụ ka dịkwa fana na-anụrịrị mana ọsọ anyị nwabụ ndị e, tenile aka elu si na ya nọ ọzọ maka na ejitụla anyị n'ala mana nwoke ma ife ọ na-eme maka na onye afụ unu fụ ọ na-akpọku aligodo ọ dịka ọ na ọ masịrị ife dịka ugolo ọgba nwoke ahụ bụkwa strategist n'ihe gbasara ọchịagha <laughs> ọmụ ife okwu kwupụta gbasara ịnụ agha ọma ọ na-ekwu na-ekwu isi ezuru oke na onye ala na uche eyi mhm. ọmụ ife ọ na-esikwi na n'ụlọ ife ndị ọ ga-abụ ma ndị bishọp kịta ha bụ okwu mgbe a na-ekpeso ekele Maria ma na-asị aliloya kịta ha bụ okwu apụgo n'ama ọ bụkwa na Igbo ndị ga-eti mkpu etiro mkpu ife ga-eme anyị ga-adị njọ bishọp ife anyị na-ekwu n'okwu ya mgbe onye isi ala kwuchara okwu na nso n'oge na-etebeghị anya si ụnụ ụnụ bụ dot in a kpọm agbara okirikiri nwunye mm-hmm. nwere ọpụpụ gwa ụnụ na ndị mba mmiri enyego ya obi si ike na onwe ebe ụnụ ga-esi agbapụ bịazie na nso nso a n'izu a gara aga ya bịa na-ekwu okwu mgbaghara ka anyị hapụgoro ihe eji agbaghara ha a sịkwanụ na nwambe tụkwa na ụmụ anụmanụ onye na-amaghị ihe ya rịara ya jee jụọ ata na efe ụrọ ya oke ọrịa ka anya dị ya hmm. gbọdị ma ndị ogoni ha na onwe ha ahụ ọfọrọ ha hmm. ndị ijọ ahụ ọfọrọ ha <laughs> ndị nwere onye mba mmiri nwere onye ọbụla anọ ma ọbụla dị ndị ụmụ ndị agbata obi anyị ndị nọ na ọwụwa ọdịda anyanwụ ndị ofe mmanụ ka ọ dị ugbu a ahụ fọrọ ha mm-hmm. kedu ihe e, Harry Truman sịrị ndị Amerịka n'oge ọ nọ na ya si ugboro ole ka mmadụ ga-akụ gị ọkpọ si mara onye na-akụkọ ọkpọnị ugboro ole ka Fulani ga-eme anyị ga-eme ndị mmadụ ihe amara ihe ha mere ya afọ nja n'ala Yoruba ha emeela ya ndị obodo mee ya ndị mba mmiri kedu onye ọ na-agbasabeghị ọwụ ndị Ijọ ọwụ ndị Idoma ka ọwụ ndị Tivi ka ndị Birom ka ndị Gwari ka ọ dị ugbu a na Abuja mana asị ekuchagodi nke nọ n'ama agụcha na nne abịa gụọ na nna ihe anyị ji etikwanụ na-akpọ kwanụ n'ihi na ka o si gbasa anyị dịka ndị Igbo ụkwanụ ha eji enwe mkparịta ụka maka ndị na-ege anyị ntị na ndị na-egekwa anyị ma ka anyị na-ekwu ya ma ọ bụ ndị na-eje na pọdkast na-ege ihe anyị na-ekwu onye nwere ike tinye ọnụ n'okwu a anyị ka na-akpọkukwa ma ndị isi n'ụka ma ndị ọchịchị ọdịnala ndị politishans <laughs> ndị ka ha maazị ihe eji ha eme ndị ka ozi mmiri nsị onwe ozi onye ma ihe eji ha eme n'ihi na ha ka na na-agba dịka ndị na-agba first class na business class n'ụgbọelu ha chere na ụgbọelu alalie elu. ihe ọbụla mere n'ọnwa ndị nkịtị ndị nọ na kabin ka ọ ga-emetụta ụgbọelu alaliela elu ihe ọ bụla e mere na ya mkpụrụ obi ndị ezi omume dozi n'aka Chineke ah, ma o nwee ihe ọzọ anyị ahụ na ya ebe ah, ah, hope ụzọ dị mma nọ hmm. gbara ụlọ ya ọkụ anyị ahụ ma ọbụla dị akụnyeli na-enwe ihe gbasara ya e, ma ọ dịla dị ka ọ dị ugbu a gị were onye uwe ojii si ya soro gị na-adụgharị gị ka iche na iche ife mgbe ahụ ị kpọpụtara onye uwe ojii ka o soro gị na gburu ịba maa ka ị gosiri onwe gị dịka onye a ga-atụrụ atụrụ mm-hmm. o ruola ozugbo ụwa ọnụ ozuola onye ebe niile ọnụ ya bụ onye ọbụla mm-hmm. tere n'ụra igbo tete nọ n'ụra a asị ajụwa nkwụ kapịwa ọnụ mgbufu ya eruola Maazị Odeluga nwere ike inye m ike ka anyị nwee ike bido kpachima okwu a ndị na-ege anyị ntị mkparịta ụka anyị na-akpa anyị na-enwe kwa izu ka anyị na-akpọku onye ọbụla tinye ọnụ na ya ọ bụrụ na o nwere ihe ị nụrụ anyị kwuru ọzọ otu metụta gị deere anyị ozi na Igbo Heritage Institute na Facebook anyị hmm. ga-enwe ike lebara ya anya zaakwa gị ah, ajụjụ gị maọbụ uh, tụgharịa uche na ya hmm. uh, ndị e, e, na-enwe na pọdkast ruo na pọdkast ị ga-ahụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo mana apụl maọbụ na android ebe ọ hmm. bụla pọdkast jee leba ya anya ị nwere ike ige n'ihe nkata ndị ọzọ anyị kpara n'oge gara aga ị nwere ike ah, bido nwee ihe metụtara gị na otu o si metụta gị itinye ya ọnụ anyị ga-enwe ike tụgharịa uche na ya ka ọ dị ugbu a anyị na-oge anyị akụwala kwarapụ kwarapụ anyị na-ekele ndị niile sonyere anyị na mkparịta ụka a ka ọ dị taa mm-hmm. mụ onwe m bụ ụkọchukwu ọ Igbo na-ekele ụnụ na-asị ụnụ ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ndị mụ na ha nọ na mkparịta ụka ga-ekelekwa ụnụ ka ọ dịrị ụnụ mma bụ maazị Ejike ọbasa na maazị Keke Odeluga Igbo amaka ọjọ ọ ga-adị mma uche unu dịkwa ya ka ọ dịwazienụ ụbọchị nta anyị chụọ ọnụ n'Owerre nchi